otu ndọrọ ndọrọ ọchịchị United Party for National Development asịla na ihe nkiri nke na-ekwu na onye isi ala Hakainde Hichilema nke mba Zambia agaghị azọ ọkwa ọchịchị nke ugboro abụọ n'afọ 2026 bụ asị ndewo ndị ọma na-ege m ntị ihe a bụ Cable n'ihe nkiri ahụ nke gazuru ebe niile a hụrụ ka hichilema na-eyiri akwa sutu ya ebe ọkọlọtọ zambia bịara dị n'azụ ya were na-ekwupụta mkpebi ya na-esonyeghị na ndọrọ ndọrọ ọchịchị nke ugboro abụọ na ntuli aka elu a ga-eme n'afọ 2026 hichilema azọọla ọkwa onye isi ala ugboro isii tupu o mechaa merie n'afọ 2021 na zambia onye isi ala nwere ikikere ịchị afọ ise ugboro abụọ site na nyocha ihe nkiri ahụ ọfụma mmegharị ọnụ ya ịkwụsị kwamgbe kwamgbe nke ihe nkiri ahụ ya na ahụtachaghị ọfụma ọtụtụ ihe ndị dị na ya bụ ihe nkiri mere nnọọ ka anyị mata na ọ bụ ihe ejiri igwe ọgbara ọhụrụ AI rụpụta n'otu ozi nke Batuke Imenda onye sekretari jeneral nke otu ọchịchị UPND bụ otu pati nọ n'ọchịchị ọ dọrọ ndị mmadụ aka na ntị gbasara ihe ngosi ahụ nke ọ si na ọ bụ igosighe mmadụ onye isi ala Hichilema ka ọ dị ugbu a onye isi obodo Zambia ekwubeghị ihe ọbụla gbasara ya bụ ihe nkiri maka osiladi ndị uwe ojii mba Zambia kwuru na ha ebidola ileba anya ịmata ebe ya bụ ihe ngosi si ma nwụchikwe onye mere ya bụ mpụ nchịkọta anyị wee bụrụ na ihe nkiri ahụ na-ewi ewi nke na-asị na onye isi obodo Zambia agaghị azọ ọkwa onye isi ala nke ugboro abụọ bụ nke ejiri igwe AI rụpụta igbo bụ gere m ntị otu a ka ọ ha nọ m n'ọnụ n'ụbọchị nke taa aha m bụ Jane Frances Chibundu ihe abụkwanụ kebụl fact check